solution to problems solution to your problems in the name of Jesus. Nwa Chineke bụ Chineke aka aka nkwa ebe There is no big problem in your life. Okay. But there is the big God everywhere in your life in the name of Jesus. There is no big problem anywhere in your life. But today I can see the big God everywhere in your life. In the name of Jesus. Amen. God is bigger than all your problems. In the name of Jesus. Amen. Sure, God is bigger. God is bigger. Yes, God is the biggest. Watching the God and the man after Jesus. Amen. I will take the scripture reading from Philippians chapter 4. verse 13. Shout I receive in Jesus' mighty name. I receive in Jesus' mighty name. O nwere ife Chineke si, ọ ga-abụ agụrụ anya, ike ga-aba gị n'arụ, ike Chineke ga-aba gị n'arụ, ọ ga-abụ ma ọnọdụ n'afọ Shout I receive in Jesus' mighty name. I receive in Jesus' mighty name. Some people, they got a problem as an obstacle. When there is a problem in your life, you see that problem as an obstacle, as a kind of stopping sign. But I want to decree today prophetically that no today be a stepping stone to the greater glory of God in your life in the name of Jesus. Amen. Shall prophesy. Prophesy. nwa chineke ihe mmụọ chineke si m gwara bụ na nsogbu adị na ndụ ụdada ihe na ife na-emebigo chineke na-akọwa na bụ onye nọ na-eche na o merigoro onwe ya n'afọ a Jizọs gịnị bụ nsogbu biko gosi ọdụ aka ndị gị nsogbu bụ ife na-eso udo mmadụ so udo mmadụ so udo nsogbuo mmadụ onye bụ nsogbu udo mmadụ so udo mmadụ a na-eme ihe niile ọ na-eso mmadụ

all the people wey man have for jesus. aga m agụrụ gị ife ga-eme ka ịghọta na-akọwa gosi ọda aka ndị gị and if you are son or a daughter of this particular ministry to the altar you are right hand because any moment from now a power will emerge from this altar to solve all your is the solution to your problems. And in God, you are headed to be a problem solver. In the name of Jesus, you are made in the image of God to be a solution to problems. In the name of Jesus. Amen. Amen. And Shout hallelujah. Jesus is my foundation. And let my people all go see all that gaga. Okay, and you put that you are created or you are made to become a solution to problems. You can remember that our Lord and Savior Jesus Christ became a solution to the problem of sin. Jesus came to destroy the works of Satan. In Galatians 3 verse 13, Jesus became sin to destroy sin. So Jesus became the solution to the problem of sin. And later, the issue of the flood came up. And Noah became the solution to the problem of the flood. Noah with a righteous generation. With a righteous generation. With which he destroyed by the authority of the design and the plan of God all unrighteousness. Biko, gosi ọta ka mmiri. A righteous generation against a wicked generation. Wicked generation. I decree prophetically that after this prayer mission, vision and project, every altar of wickedness against your life and your destiny will be destroyed by this altar biko ịnọ na mmanya ka ịdị ọcha righteousness can never die but wickedness must die in the name of jesus amen evil and wickedness must die and the dey gree prophetically eh? that after this prayer project by the authority and power of this particular altar every wicked soul every your soul against your business, against your education, against your family, against your righteousness. that wicked soul or those wicked souls will be destroyed in their skin. that will be good, but then, unless they repent, message today. Né? oní kò ní aka ń ṣe aka ń ṣe n'ọnù awo kò ní aka àdáka yà ní n'ọnù nke wò ní n'ọnù asọ ome mma na-eme gịnị ome njọ na-eme gịnị nwa chineke ọ ga-adịrị gị ma n'afọ a jizọs mmụọ chineke na-akọwa ihe ọ na-ebutere nsogbu na ndụ n'ụzọ ọbụla ọ bụ ajọ mmụọ butere ọ bụ ajọ mmadụ butere bụ aka anyị ya nsogbu agara adị zọrọ eziokwu ọsọ nsogbu ga-adị n'isi ga-adị n'aza jizọs gụpụta chineke nyere anyị aka gị na a na-ayọ chineke gbasara ife na-eme nwere ayọ na-anọ chineke si metụ aka tata ayọ nke izugbo gbasara ndị na-ezu ori na naijiria dị na-ezu ori ka dị na-ezu ori mes dị na-ezu ori ọfọ ori ọfọ a sị na ụfọdụ jere ga-ana ọrịa eziokwu na ụfọdụ atọ n'ije mkpụrụ ụmụaka ọ ga-aka mma na egwere gịnị ka eme nsogbu n'ime Igbo na Naịjirịa ọnọdụ ndị na Naịjirịa ndị Igbo gbara weta ọ bụ ndị Igbo bụ ụzọ egwu ló ń ṣe kọ́nù fún ló ń ṣe. ana ìrísí fún ìrísí. mana ka a na-ekwu ọnwa si na-eme gịnị na-ekwu ibe ya ka a na-ekwu gbasara ọnọdụ ndị Igbo na Naịjirịa kedu maka ọnọdụ ndị Igbo na ala Igbo onye Igbo na-ekwu mụ biko onye onye kwuru ụlọ onwe agbata obi ga-eme gịnị taa bịa bụrụ ozi elu ya karịrị na n'iru ebe a nwebe mmụọ chineke na-agwa m sị ebe nke ọbara nke jizọs ebe afọ ebe obodo e ebe ibi ebe afọ nwere ebe ị dịka ya adịghị ebe ibibazi n'obodo ọzọ na obodo gị na-azụ ebe n'ụlọ ebe na mmụọ chineke na-akọwa na tata ụzọ ife na-abọ ga-eme ife nke mbụ ga-eme n'obu biko gosi ọdụ aka gị na-ekwusi okwu a ga-egbu tetele staa ma onye dịkwuo na-arụ onye dị na-arụ ụzọ ife na ga-eme o nwere ofe onye chọrọ ife na-ekwu sị ịdọhapụ m bụ na ịdọhapụ na omego bụ na omego unu mara onye ọbụ biko na-ege ntị ọfụma zọ ife na-abụ ga-eme mmụọ chineke na-akọwa sikọtama nke ọbara nke jizọs kraịst onye ọbụla ọ bụ mmụọ ọ bụ mmadụ ndị ọbụla ọ bụ ndị mmụọ ọ bụ ndị mmadụ tinyere aka n'ụzọ ọbụla wetara ụmụ Chineke nsogbu Chineke na-enye 24 hours twenty-four hours repentance or death. Twenty-four hours. I thank God there is repentance, so there is chance for repentance. There is chance to make amends. So when there is an hour of darkness, there is also the hour of God. Ndị Igbo si na ụbọchị bụ nke gịnị onye oyi. Ofu ụbọchị nke onye gịnị udo. Ụbọchị dị udo, ọ dịkwa ndụ onye Jizọs. 24 hours. Mmụọ Chineke na-akọwa nsogbu ọ masịkwara nọ n'ime tata Chineke ga-esogbu ya n'afọ Jizọs. I repeat again, there is no big problem anywhere in your life, but I can see the big, bigger and biggest God. mmadụ chineke ebe ka ọchịchị na aka gị na-abụ elu na anyị na anyị elugo n'ife anyị chọrọ ime emezie ozugbo ozugbo abanye nwa obere Ụmụ ife mmụọ chineke na-akọwasịrị ikweta mmadụ nke ọbara nke jizọs kraịst aga m agụpụta ife afọ ozugbo kịta ka o doo nwa chineke anya anyị nọ na filipians chapter 4 verse 13 and i will read that in jesus mighty name. We're going to read that together. I can do all things. I can do all things. By the power. By the power. Of him. Of him. Who strengthens me. Who strengthens me. Shout a greater amen. Yeah. jẹ́ pé ìyòwèrè sí olùpàwà ṣọ́pàwà. Power is a supernatural grace that will make the impossibility in your life possible. Shout that you receive power. That power will change your destiny in the name of Jesus. oyibo ka m gụrụ na latin ọnụ na-ekwu ụzọ ị na-ekwu ime kọmfọrtat o nwere nke ọzọ m ga-achọ ka mmadụ na ụgwọ biko gosi ọ dakara na agwọ agụsị ozugbo ọ ga-agbọtụ nwa chineke shout panta is cool, panta is full ento ento ụnọ onya omnia poison you know we may confront that i can do all things by the power of him who strengthens me so let us receive in jesus mighty name. jesus mighty name. ibrahim yasọ asọ niile bụ na asọ ya ka ọ nụrụ asọ ya ka ọzọ ntị ga-anụ ebe na ntị echi ntị ga-anụ ebe ka ntị echi ntị ochiri biko gosi ọtakịrị na na o nwere ebe ọzọ anyị na-eje oge m na-ekwu ọma oge kwuru si i can do all things let me tell you man cannot do all things only God can do all things so when man affirms that he or she can do all things that must show that God him to intervene in the name of Jesus. Amen. Human existence cannot do all things. Only God can do all things. So anytime you see a man or a woman saying that I can do all things, what he or she is saying is that God who created him or her can do all things. do all things because you are created in the image and likeness of God. You are created in the image and what? Likeness of God. If you go to Genesis chapter 1 verse 27, God of God said, Creavit, Deus, hominem, ad imaginem sua. Ad imaginem them creavit illum. Masculine and feminine can be divorced. Shout and receive in Jesus' mighty name. Receive in Jesus' mighty name. You can do all things because you are created in the image and likeness of God. Wọ́n ṣe ní kíkọ́ àdé gàdá ọ̀bùn ní ẹ̀mẹ́ náà fà Jesus. Ọ̀bùn ní wàá kèmé Chineke kèmé. Ọ̀gbọ̀n akọkọ go òfu oge òkú katikist mọlẹ jìmá kò tẹlẹ fada fada agọsi ọdí mọlẹ nínú abẹ ọmọdé àbọ tíyẹ na nwunye ọdí mọlẹ ọmọ. ara ọsọ bẹba òkúta ejima ọsọ agọsi bá mẹ baptist gọsi bí kò lẹ́nu fada na bẹ́ẹ̀ bẹ́ẹ̀ bẹ́ẹ̀ fada ní ẹ mẹ baptist ya bí uche ide wa yi ọsẹ ẹfẹ de uche mi dẹ ìṣèjẹ náà wọn lè gánà rẹ ara ọzọ òkúta tí ẹ̀yìn náà dùn wọn sọ ọsàn rẹ gọọdù. ọmọ kẹfà ń dàtẹ̀ ìjà ń dà mẹ́jọ ọsẹ bí mo oṣù oṣù oṣù.

oge ọ pụtara ọ na-asị ya kedu ife m gwara okwe bụ nọ ife ezigbo ọsị fada ọ bụ m na-eme ọ bụ m na-eme fọdasị ya ọ dị na-eme ọ dị na-eme ọ dị na-eme ọ bụ gị na-eme ọ bụ gị na-eme washine bawga tebige manafa jesus shout a miraculous amen shout a great amen and shout hallelujah shine akere ni o se tie michelle lanyanyi ministration tana bayangida administration kana nyingo rogo ministration kana oketana muo Chineke were mere ife masịrị ya anya ọ na-adị ka ndị mkpa dị nwa obere ife a ka anyị kweta nwa obere ụkpa onye banyere n'ime Jizọs ọ ga-enwe nchekwa abalị onye banyere n'ime Jizọs ga-enwe asaa chineke sisi bụ n'ihe ndụ ọ chineke ike nke izizi nga yọọ chineke bụ maka ọmalịcha amụma chineke bụrụ anyị nke eji noa wee bụrụ anyị noa agbụrụ agbụrụ ajụ nwa na agbụrụ ajụ mmadụ chineke jiri nwayọọ wee baa oke na agbụrụ ajụ nwa na agbụrụ ajụ mmadụ Chineke na-agbụrụ ezi omume na-agbụrụ ajọ omume mee ka ndị ọma dị ndụ ka ndị ajọ omume megịnị nwụọ o ji mmiri gbagbuo ndị ajọ agbụrụ mee ka agbụrụ unu a megịnị wee gwụrụ so today every unrighteous generation in your life and in your destiny every problem of unrighteousness in your life will be taken care of by the authority of God. It's not by your power or by your might. It must now be by the authority of the Spirit of God. In the name of Jesus. Oh. na-azọ na na-aga na onye si na wee na aga na land onye si n'ọnọdụ ọjọọ ọnọdụ ọjọọ wee na-apụ wee na-abịa n'ọnọdụ ọma ọ na chineke na ụzọ nọ dị ebe nọ na ụgwọ ụgwọ ọnọdụ ebe ọbụla ọdịmma ọrụ dịka ọya nwa chineke nwa chineke na-akọwa their time is up for that enemy time is up time is up shout expire chineke na-akọwa ụzọ ahụ o si bata ka ọ ga-esikwa ozugbo ọ ga-esu gị taa biko mepere m ọnụ ọnụgụ megwe ọnụgụ oge kazi ndị bịa maka ịgwọ ọya ịchọ ka ọka ọya ọka ụgwọ nsọ ya buliri elu ka ndị mmụọ ozi bata na anụgụ si nkụtọrịta ọbara jesu wee gwọ ọya mepere m ọnụgụ because any moment from now there will be divine intervention. ka anyị mekwuru nke gbasara ndị ọjọọ ndị ọjọọ agbagbo okirikiri ebe na-agaba na-esogharị na-esokwa ụwa nwa chineke oge ọ ga-eji wee na ebugo a ga-edaga ụzọ ụwa iso nke a apụ esi ụzọ nke ọzọ megide nke wara isi ụzọ nke a abata esi ụzọ nke ọzọ megide wee pụọ satisfaya chineke na-azụ n'ụgwọrọ apụrụ adị a ga-enye kọmanda ụfọdụ nwoke a bịa nọdụ nke mmadụ abụọ ga nọdụ ebe a nọdụ ebe a na abụọ maka ndị amaghị ga-ebupụta chi n'aka gị elu ụkwụ na-abụ n'anya kwuo na-abụ n'azụ ezigbo n'azụ n'azụ Exodus means movement of God's people from Egypt unto the promised land, from sickness unto divine healing, from poverty unto wealth. For righteousness unto righteousness. From darkness unto light. Oge sikita na mbọ chinaka gịnị nzọụkwụ na-abana na o nwere ihe niile bụ ihe na-enye m nsogbu na nsogbu nwa Chineke kịta ka a ga-egbu okwu ya a ga-egbu okwu ya by divine command by divine command I divine command. I divine command. The command is coming. Ọ̀gá ló wọlé àtọ̀. Azọ ọgbọ́n abalẹ̀ ló wọlé àtọ̀. Ewu ni ẹ mọ̀, aka Chineke elu. Wọ́n á tún bọ̀ bàrà n'arụ. Ndị bẹ́ẹ̀ bá ń yára, wọ́n á tún bọ̀ bàrà n'arụ. you. ló wò, ọkùnrin ló wò. sina apanto apanto ọba tó gbogbo ní ẹgẹdẹgẹ yìí o jésù ti ga ká ó ti ga ká ní ẹgẹdẹgẹ yìí o ní ẹgẹdẹgẹ yìí o ní ẹgẹdẹgẹ yìí o. ọkụ aka ya bụ ọ ga-achọ ọkụ ọ ga-achọ ọkụ ọ ga-achọ ọkụ nwa chineke ọkụ ike ike ga-ezu ya arụ ka ọ na-ezu ya arụ nwa chineke ike ọchịchị ike ọjọọ chineke na-egosi m ebe ebe ebe ị mere ajọ ihe wee megide gị nwa chineke ọ dịrị agwọ agwọ ọ nọ n'ike ndị oku nzuzo ndị oku mmụọ mmiri ndị oku amụ nso ọ Chineke ọkụ ga-abịa ọkụ ga-abịa ọkụ ga-abịa the first command the first command ọ Chineke ọkụ ọkụ ọkụ ike ike gara ike gara ike gara ike gara ike gara ike gara ike gara ike gara 18 of Nigeria, I command the angels of Calvary to touch you. Ọ̀pọ̀ ọ̀pọ̀ ọ̀pọ̀ ẹni mú ọ̀sẹ̀ àgẹ́rẹ́ ẹni mú ọ̀sẹ̀ ọ̀bà ọ̀bà jẹ̀sà àbọ̀ ọ̀rọ̀ ọ̀bà àgẹ́rẹ́. Ọ̀gbà ẹni mú ọ̀sẹ̀ báyìí náà mọ̀ ọ̀gbẹ́ sí ní ọ̀rọ̀. Èsù mi bẹ́ẹ̀ ni ó wò ẹ̀bẹ̀ ni ó wò ọ̀rẹ́ ni ó wò. Ike ìdíkà bọ̀ ìdíkà bọ̀ ìdíkà bọ̀ ṣẹlẹ̀ kò fàyà ṣẹlẹ̀ kò fàyà ṣẹlẹ̀ kò fàyà. Yókì ìkòkò, yókì ìkòkò, àná ọmọ ìtòkò ṣe, àná ọmọ ìtòkò ṣe, àná ọmọ ìtòkò ṣe, àná ọmọ ìtòkò ṣe, àná ọmọ ìtòkò ṣe. Yàtò wọlé báyìí, yàtò wọlé báyìí. Jíkọ̀ bẹ tí wọ́n yẹ kí náà kẹ́kẹ́ lò, yíkẹ́, egwu ní gàdá ní ike, ike gà-abà gị n'ahụ. Nwa Chineke, ihe mere na ihe na-achọ imutebere onye, ike kere imete, ọ pụọ, ọ pụọ, ọ pụọ, ọ pụọ. If you fall, if you fall, one, one, one, one, one, one, one, one, two, three, four. na-adị aka ama aka bụ oge niile ndị Chineke nyere onyinye dị iche iche chinaka na-agba aka gị na-agba elu nwa Chineke nke izi ndị e nyere onyinye ịgwọ ọya ịgwọ ọya n'etiti anyị onye metụrụ aka onye metụrụ aka onwe ọgwụ nsọ ndị e nyere onyinye ịgba egwu ihe aka ọghara egwu ọghara egwu ọgbà ọkọ ọkọ kan náà báyọ̀ ọ̀sọ́ ọkọ kan náà báyọ̀ ọ̀sọ́ ọkọ kan náà báyọ̀ ọ̀sọ́ wà èsì fáyàyàyàyàyàyà. àṣà àṣìnà mo fẹ́ gbogbo máa ka bí ṣe ara ẹ̀ fún àti ìlànà ìsàlẹ̀ kan. ọkọ kan náà báyọ̀ ọkọ kan náà báyọ̀. kí ló yà lápá tẹ́sí ẹ̀kọ́ ìlànà tẹ́sí ẹ̀kọ́ ìlànà ọkọ gàlá ọkọ gàlá lágbájú náà play business ọkọ gàlá ọkọ gàlá ọkọ gàlá. ọ ga-abịa n'anya mmadụ n'anya n'anya n'anya n'anya kedu ndị a na-akwụsọ si ife ọjọọ na ndụ ha o nweghị ife ị na-abụ n'ụlọ dị ụlọ nwa eju of Jesus. Oge ndụga ya bụ ase good man for our Lord Jesus Christ. Chiri aka ya ebe ọfụma. Aka na aka bụ n'ile ndị amụma. Ile ndị amụma. Ọ na Chineke mere ị ga na-ebu amụma. Ị ga-abụ onye ozi. Ị ga na-abụ abụ. Bere na ọnụ. Aka na aka na nke obere ile gị ile gị. Ile ahụ ọ ga-atala ọkụ ọ ga-atala ọkụ. Ọ ga-atala ọkụ. mmụọ chineke mmụọ chineke na-aga ọ sị let of God appear in a cloud of fire let the of God appear in a cloud of fire ebube nke chineke pụrụ n'ime enwe ọkụ ụlọgwuri enwe ọkụ chinaka gị elu chinaka gị elu chinaka gị elu metanoite metanoite The next command is coming right about come. open people Ogana Jesus. I can see everything turning around again. I can see everything turning around again. I can see your business turning around again. I can see your profession turning around again. Power. Power. Power. Power. Power. Power. Power. Power. Power.